Bịa ngwa ngwa abụghị ịtụfu uche gị ma ị na-aga. Bịa ngwa ngwa abụghị ịtụfu uche gị ma ị na-aga. A call to hurry up to an invitation does not mean abandon your thought process.